ụmụnne m ụmụ igbo anyị na-ekene ndị nọ na naijiria ndị nọ n'ala igbo ndị nọ na biafra landị ndị nọ na mba ofesi ọ bụ onye nke gị okwuru ọrụ ike okwu ugochukwu benjamin o mere ihe dike ndị igbo ana m ekene unu tata anyị bịara itinye ọnụ maka ọnọdụ anyị bụ ndị biafra n'ihi ya ee ọ na-aka mma ee eh, odogwu ya bụ nwa dibe na-achụ afa ochie dibe ịmara ndị igbo si na ochie dibe chụọ aja ọ dịka o nyere mmụọ n'ọnụ hmm? prof ụfọdụ ụmụ igbo na-ajụ na afụfụ a ya ma biafra a na-ekwu okwe ma a ga enwetekwe ya wee sị ya nwaanyị na-ere ogiri maara ijiji anya pịara na ochie dike na-abụ ọchụ aja ochie dibe na-abụ ọchụ aja ọ dịka onyere mmụọ n'ọnụ kedu ka isi fụ ọnọdụ anyị na ana Biafra na ana Naịjirịa ka ngwa gwa eziokwu obodo anyị nọ na n'ebụ Naijiria. Biafra bụ bite of Biafra ebe ndị Pọtukisi bịa ebe a ọva mee na igbo na-ama ọgọdọ onye marụcha ọma ekwudo nne nna m ọ agbarụ efere ama ọgọdọ ịtọ ịnọ ka ukwu iwe bu ibu mana mesịa yoruba na-ama otu rapa ofu rapa nkọwa ihe so n'ọgba ụwa na-asị jigide abụrụ biafra eji mara so anyị wụ Biafra Chineke eguzobewe anyị na ndị so anyị nọ n'ugwu ka m too n'ugwu na Zaria o nwere oge akụkọ anyị asị na ndị Igbo akụkụ n'obo ndị Hausa Igbo mana nweghị mmadụ amana n'otu ka anyị izo ịzọ a na-akpọ Ijọ. vigbo kalabava igbo echi Igbo. n'igbo bazi aka nri gbagowe igbo ka anyị nchabụ ya bụ biafra ji adọkpụrụ ndị ha na duduwa adịbara oduduwa ihe oduduwa na-akpọ ndị Benin bụ anwụ ibi n'ụwa ndị na-ewere anyị iwe ee ụmụnna anyị ndị na-ege anyị ntị ndị na-ekiri anyị unu nụrụ ka anya nwe ochie dike si wee kwuo ya ọ na-abụ ochie dike taa anya bụ akị ọ daa m ife ọ kọwara ebe a bụ ife a na-atụ anya n'aka ụmụ Igbo ma ọ bụ ndị Biafra ugbu a bụ ijikọta ọnụ ma ị bụ Anambra ị bụ Enugwu ị bụ Ebonyi ị bụ Imo ị bụ Abia isi Midwest isi ndị a na-akpọ ụmụana ọma ma ọ bụ ikwere ya ịchịkọta ndị west na ndị ife a anyị niile bụ ụmụ Igbo n'ihi ya unu anaghịzi na-eme ịpụta isi na onye a bụ onye nwe awa <laughs> onye a bụ ndị agba enu ọ bụrụ nwa Abakaliki ọ bụrụ nwa ngwa unu emezina ya na ọdịrọ mma ọ bụ ya bụ ihe ntisa ife ntisa ndị iro anyị tinyesiere anyị dịka ikewasi steeti na ụfọdụ ji eghọtafio ya wee were ya na-afụ na onye abụ onye steeti a onye abụ onye steeti a nwata na anyị ncha bụ Eastern Nigeria anyị bụ ụmụ Biafra ya bụ isiokwu anyị bụ ka anyị were ofu obi fụkọrịta onwe anyị n'anya ọ bụ eziokwu na ndị asị ha na anyị anya na-eghara anyị anya anyị wee na-akpagharị ka atụrụ na-enweghị ndị nche mana mata na chineke na-abịa ịzọpụta ndị ya ya bụ ka anyị ghara inwe nkoropụ ka anyị jikọọ onwe anyị ọnụ ka anyị were ofu obi fu onwe anyị n'anya tụmadị ugbu a chineke na-ewepụtara anyị ụfọdụ ndị o ji mere ngwa ọrụ ịfụ na nnwere onwe anyị a gaa n'iru ọ bụrụ na unu n'anya unu ya afụ nwa amadi a na-akpọ Nnamdi Kanu odogwu ka ọ bụ a sị na anya ka eji ama ọka chara acha na ntụpewa ụsa mana anyị anakwa ana anyị ya ana gee m ntị dọkịta Nnamdi Azikiwe is a story ọ gụchara akwụkwọ nata na Ghana needed pilot nwoke onye ihe ma wee kpọchigha ya azụ ọ nọ na Lagos na-ekwu maka Afrịka ọkwana ya jidere anyị niile Dr. Nnamdi Azikiwe na-ekwu maka Afrịka na Afrịka ga-abụ ka Amerịka ọnya bụ ihe keturu anyị ana wee hapụ ihe o ikwu o kwuru ihe o ji ekwu ma na-agbaka ya mgba ekwu etu esiri gba ya mgba ọ ga-agba mmadụ o megido were hapụ ihe ọ bịara ime wee kwuo si na ihe niile na akọta ịnụ ọ bụrụ na ha nọrọ onye ya nọrọ tupu ọ nwụọ so ọ gbaghị ịbawa n'okwu hinne etu a Biafra o nwere ehi ọchịrị mbụ Nnamdi Azikiwe o winiri echi naijiria na naijiria ebuka Awolowo na Akintola butere ọbụ udo n'obodo a Awolowo na Akintola ha butere ọbụ udo n'ebe a maka ọha gbapụrụ dr Nnamdi Azikiwe n'oche o ji nata were mee bụrụ gọvanọ Eastern Region emewuo ihe ọ chọrọ Chineke na-eme ihe mgbe o jiri chọọ a na-enugharị anya etu a nke mere na Biafra apụtawa ife site n'aka Ojukwu wee baa n'aka Nnamdi Kalụ Nnamdi na onwe ana m ana nwoke ahụ aka n'elu maka oguzo ndụ ọ nọ ndụ n'ụwa na-ekwu ihe ọ na-ekwu ihe mma bụ na um, Biafra ndị kedu afọ obodo a ndị um, Idoma Idoma Idoma Benue. Ndị Idoma. Idoma. Ebe niile ahụ na Biafra. Ihe niile bụ Biafra ga-eso Biafra. Ọ ihe Ma na anyị bakasị ha were nye ndị ọzọ. Ma na e were anyị ndị ọzọ mbụ ọchịchị Obasanjo. Obasanjo. Ka e wee megide ụmụ Igbo. Ha ncha ka gịnị were mee. emewemechaa ihe niile a ji echighị azụ mana chukwu ji e, guzobe e, na ọ bụrụ na anyị enweghị uche nke ọ bụ chukwu na-enyekwa mmadụ uche otuto dịrị onye nwe anyị n'ụwa a na biafra anago ihe ndị a na-akọ ọba akụkọ biafra adụwo odudu ụwa were do ara abụ anyị kpọtara ha akpọta kpọbata ha ruo n'ọba arịwa kedu afa nwaanyị a foto esere na ịnyịnya meriri the whole north amina queen amina onye sokoto ka asị osi mana ebe o siri bịa bụ na ebe ndị a si ndị fulani so a na-ekwu enu a na-ekwu ana biafra adịwo ọdụdụwa dị arịwa so a na-ekwu enu a na-ekwu ana biafra adịwo ọdụdụwa dị arịwa o nwere oge a na-ekwu maka kedu afa nwoke a nwoke nwere ego ala nke ntata da kudin rijiya dan tata dangote ya kwa n'akụkụ ya n'akụkụ ya ka o si dan tata na-abụ aja gbasalla ọtụtụ ihe bụ ihe onye ọchịchị na kano ji ehi kwari ụmụ ndị na-esonye nwa bụ alasan dan tata chọọ nke eze ji ehi wari ọbụrụ ọgọdọ buru ịnyịnya bịa gbafee tupu eche onye Fulani apụtawa so those things are just nke mmadụ nke Chukwu na-abịa Biafra eguzorowo Oduduwa nọrọ unu ofere ebe a kọnsịrị je kọs ụwa n'onye mara ihe nya zọrọ onwe eh, nna e dịka isi kwuo maka Nnamdi Kanu eh, na mgbagharị ọ na-agbagharịkwa ka nne ya nọkwa wụọ nso nso maka ihe gbasara biafra n'uche nke gị ihe a na-eme na ịchọta biafra na ndị ọchịchị anyị na-eme iche na dị mma kedu ụzọ i chere na ọ ga-aka mma iji wee weta biafra dịka isi kwuo na biafra adịgo nakwa ihe ị ga-ekwu gbasara ọnwụ nne Nnamdi kano. ihe m na-ekwu maka nne Nnamdi Kano bụ na Chukwu wetara nya were Nnamdi Kalu ọ bụghị onye ji akwanụ nne mhm. na nne ya nwụrụ ji agbakwu ya obi ọ maa na anya nwa na eji eje etu a ọ kwụrụsi ike na-ekwu ihe ọ na-ekwu Biafra esori ya mhm. maka Ojukwu wetara Biafra eweta ọkwa pụọna mhm. Dr. Nnamdi Azikiwe chọrọ wan eh, Afrịka ọkwa pụọna Nnamdi Kalụ ana enyewo gaa n'ihu Chineke agọzie gị na mmadụ ka ịwụ o ejighị jeruo ozi etu o siri chọọ Biafra ya ahụ otu ebe a nọ ọnwụ mana ndụ ka ndụ ee onye ọnwụ bịara ọnwụọ mhm. mana mmadụ agaghị egbu anyị mmadụ ama ewere ndụ ọma ha etu esi ike n'ihi na Chineke anyị na-asọ ya nsọ ọsọ ka ihe dị n'igbu mmadụ nsọ nke Buhari ji ti ilu ga eruo na mm, na Port Harcourt igwe ọcha o ji esonye baịbụl Kuran ka a na-eme e, n'ikpeazụ anyị na-achọ ịchịkọta ọnọdụ a e, unu gee ejije ma ọ kpọọ egwu ọfụ anyị a na-apụta a na-akpọ dinta unu ga-afụ ebe prọf na-ekwu maka ọchịchị na mmegbu a na-emegbu anyị na rugaruga a na-etinyere anyị n'obodo a unu ga-afụ ya n'egwu a unu ga-afụ ya n'ejije a ugbu a ka anyị na-achọ ịchịkọta ọnọdụ anyị a ọ bụrụ na o nwere ife ọzọ unu chọrọ ịma gbasatara ife anyị na-ekwu maka ụmụ Igbo ma ọ jeenugo rekọdụ a na-ekwu maka maka rekọdụ a na onwe etu a ụwa maka mmadụ ụnụ daa anyị maka ụwa maka mmadụ egwu bịara onwe egwu niile na-abịara onwe ha ka egwu adụ ihe ọ na-akọwa bụ amụma egbuoru egbuoru na tins ụkọchukwu ka nne m chọrọ nji abụ mmewo na-agụme n'ụdị ya nke m ama n'ọnya ka nnara eme jee nụcha egwu a mụ na Bijek Movies mere were na ya unu kpọchaa egwu a ihe dị n'ime na amara ihe a na-ekwu kachifonu nna anyị ka anyị na-azụ kachifonu ịma na ajụ m ajụ si ka iji chọọ ka Biafra a ga-esi bịa ịma na isi na ọ usoro a ga-eji soro wee weta Biafra n'uche nke gị n'uche nke m bụ na Biafra abatana ihe ekwuwere oke na-ehi ọzi anyị isote ụzọ eji esi be anyị ito onye a nne nwụrụ bụ Nnamdi Kalụ gwa ya ụwa bụ onye nọcha ọ pụọ n'oge nke ka ọ nọ n'ọja akwa nne kwa nna ya nọrọ Biafra ewere punie bụ Nnamdi Kalụ ọ ga-anọ Naijiria e wee ha Biafra Biafra na odudu wa na arewa na ọmkpokunọkọ ndị ọcha kpokunọrọ anyị anyị were nọrọ ebe a asị na ọwa naijiria nwa naijiria biri ehi awụsa gbusisiri ndị igbo bụ ndị isi amị gbusisia ha niile ọ uru ịkọwa ogologo akụkọ gbusia ha niile were chenji national item were gụwa naijiria ahapụghị e national item Dr. Nnamdi Azikiwe dere ebe a ka ihe niile nọ ya ka di anyị ma bịara furu na mm, n'ụbọchị ezuona so Dr. Nnamdi Azikiwe onye chọrọ one Nigeria one Africa na Ojukwu onye kwuputara onye chọpụtara na Biafra adịwo since na Nnamdi alụ onye ọbụla ji anwụ anwụ mana Nnamdi Kalụ ịgha anọ ndụ tupu ihe niile ihe ọbụla na-eme ịgha anọ fụ na fụ Biafra fụ Oduduwa fụ kedu afọ e, e, e, ha ncha ji emecha n'anya gị Chineke akụọ n'ụfọdụ n'ala ijesi na-eche nne gị nwụọ nna gị nwụọ jide ka iji onye asị jide ka o nwere ebe ọ na-eje ọ gwụcha etu a ka esi wee fịa n'ụbọchị taata ọ bụ onye nke gị okwuru ọra ben gochukwu ikokwu o mere ihe dịka ndị igbo na odogwu nwoke amụchara amụcha na-etiri igbo mkpu Prof Prof godi ezike mhm. odogwu ọmụ na ya nọ n'ụbọchị taata wee na-ewetara ya unu na njikọ aka bijek Movies International na Kpakpando televishọn nke na-abịara unu na ana Igbo kpọmkwem otu ọ ka esi fia tata ya dụbazịa ndị Biafra anyị ga-adị Biafra ga-adị nne ụmụ Biafra ga-anọ anyị nwe mmeri n'aha Jizọs ise